anyị kwuburu ihe gbasara ọdịda nwantịntị ka anyị kwuru maka ya na jenesis isi atọ mana jenesis isi anọ ka ihe o kwuru maka ya mana ka anyị bụ ụzọ gụọ jenesis isi atọ amaokwu nke iri na ise aga m etinye iro n'etiti gị na nwaanyị a aga m etinyekwa iro n'etiti mkpụrụ gị na mkpụrụ ya Ya mere ihe a bụ egwu onye ga-aka ibe ya n'etiti mkpụrụ abụọ a. Ọkwa ya? N'etiti mkpụrụ gị na mkpụrụ ya. Na ọ ga-eji ụkwụ ya wee zọpịa isi gị ma mkpụrụ gị ga-atụkwa ya n'ụkwụ. Ya mere mgbe nke a gasịrị Adam Adam nwere ụmụ nwoke abụọ, Cain na abel mana ọzọ ụmụ abụọ a ụmụ nwoke abụọ a bụ mkpụrụ abụọ anyị na ahụ mana akwa Nsọ mere ka anyị mara na dịka na na mbido na Cain wụ nke Ekwensu Ya mere Adam na Eve tara riri nri site na mkpụrụ osisi nke osisi nke ịmata ihe ihe ọjọọ na ihe ọma, ma ihe ọma ma ihe ọjọọ. Ọtụtụ mgbe ihe ọma na ihe ọjọọ na-abịara anyị, mana anyị anaghị amata ka anyị ga-esi aghọtapụ nke bụ ihe ọma na nke ihe ọjọọ. Anyị na-eche na ọ dị mma, mana ọ wụchakwaghị n'anya Chineke. mamdịka chitere mgbe nke nwaanyị na-ewere mkpụrụ isi a dịka ọ gwachara ekwensu okwu mgbe ọ nụchara ihe ekwensu na-ekwu ya wee nabata ihe agwa a na-ekwu gbasara okwu Chineke na-ekwugide okwu Chineke ya wee nabata ihe e-, agwa a na-ekwu na-emegide okwu Chineke mgbe ọbụla okwu onye iro mgbe ọbụla okwu agwọ a bịara n'obi anyị ọ na-eme anyị ndị e wezugara n'ebe okwu chineke nọ ọ hụrụ osisi a na ọ nọ n'etiti ogige iden a akwụ nsọ agwa anyị mana o were mana ọ hụbole osisi a mgbe mbụ tupu agwọ abịa na-agwa ya okwu ihe gbasara mkpụrụ osisi a ọ nọ n'etiti n'etiti ogige iden akwụ ya mana mgbe ahụ ka ọ bịa hụzie hụzie otu osi si adị ka osi adị na ọ bịa dịzie mma n'ebe ile anya chetakwe n'anya onye ka ọ dị mma na mkpụrụ ụbọrọ isii Chineke kere ihe akwụkwọ mere ka anyị mara na ihe na Chineke kere dị mma n'anya onye n'anya Chineke Chineke ya sị na ọ dị ọ dị mma dịfe adịfe mana ugbu a ya onwe ya na-ahụ na ọ dị mma n'anya nke ya dị mma iri eri dị ụkwọ ihe mmasị nwe mmadụ inwe mmasị inwe n'anya onye anya ya onwe ya ime ka ya nwụrụ onye ga-ama ihe akwụkwọ ilu isi iri na asatọ na-agwa anyị na osisi nke ndụ na-awụ ihe amamihe nye onye na-ata ya, osisi nke amamihe osisi nke ndụ na-awụ amamihe nyere anyị. Mana mana ọchịchọ ya onwe ya na-agwa ya na ihe a ga-awụkwa mkpụrụ osisi nke ndụ. Ya eziokwu nke asị, ozi ọma nke ụgha. ya mere ọ dị mma ka anyị gbalịsi ike ị na-amata ihe wu ihe dị mma na ihe dị njọ dị ka ọ dị n'anya nke Chineke ọya ihe a na-akpọ okwu nke ezi omume akwụkwọ Hibru isi ise amaokwu nke iri ya na-akọwa maka nke amaokwu nke iri na otu ya na-ekwu gbasara Melkizedek ya sị gbasara Melkizedek anyị nwere ọtụtụ ihe a ga-ekwu mana ọ wụ ihe gara ahụ nkọwata o nwere ihe mgbe Kraịst na-ekwu okwu ya na-agụ ndị masị ya enwere m ọtụtụ ihe m ga-agwa ụnụ mana ụnụ ebute ebutenwe ya ọ sị na ọ rara ahụ na nkọwa n'ihi na ụnụ onwe unu wụzi na na-anụ ntị nke ọma n'ihi na oge dịka nke a ụnụ kwesịrị ịwụ ndị nkụzi ụnụ onwe unu mana ugbu a ụnụ ka chọkwara onye ga-akụzi ụnụ ihe mmalite ihe mmalite nkụzi nke okwu nke Chineke ụnụ ka chọkwara ara ehi nke okwu Chineke n'ihi na onye ọbụla aka na-anwa ara ehi bụ oke na okwu nke ezi omume ma onye dị otu a ka bụ nwata mana ndị katagoro ahụ na okwu Chineke na ndị uche ha gbanwere ịmata ihe ihe ọma na ihe ihe ọjọọ okwu nke ezi omume na-akụziri anyị ịmata ihe bụ ihe dị iche ihe ọma na ihe ọjọọ ewezụga odudu mmụọ nsọ chineke na okwu chineke anyị apụghị ịmata ihe dị iche ihe ọjọọ na ihe ọma onye ọnwana na-eti aka na-eti mkpu na-achụsi ike ihe ha weghachi na ọ bụ ihe ọ bụ ihe ọma ha si n'akọ na-akọwa na site na nke ọnụ ahụ wee na-eso mana ajụworo n'anya Chineke kwana ihe dị otu a ka ị ka ọ dị ngwa ka anyị laghachi na mkpụrụ abụọ a akwaso ka mana Ken gburu Ebel anyị ma nke a o iji nọchi anya Ebel Chineke wee nye Adam na Eve Set dịka Set gacha enweta Enosh wee Noa enweta nweta Abraham jakob gagide gagide wee ruo na Jizọs akụkọ sọmma na-akpọrọ aha a mara ha dịka ndị fere Chineke anyị gụtara na oge nke Enosh ka a malitere ị na-akpọku aha Jehova mana ka anyị debagoro ya ihe akụkọ ọsụsụ ọmụmụ nke Ken ihe ọ dị ka ya ka anyị gbaa na Jenesis anọ amaokwu nke iri na isii Ken Ken wee mara nwunye ya ya wee dị ime wee mụọ ịnọ ya wee nwa wee kpọọ ya enok enok wee ya wee wuo obodo wee kpọọ aha obodo a enok e, enok enok nke a dị iche na anụ ya wee mụọ wee gụọ aha obodo ọ rụrụ site na aha nwa ya enok wee mụọ arad arad wee bụrụ nna nke Jerel jere wee bụrụ nna metushel metushel wee bụrụ nna lemek lemek wee were onwe wee kpụrụ lụrụ nwaanyị abụọ otu aha ya bụ ada nke ọzọ bụ Zila ada wee mụọ Jabal ọ ya wụ nna nke ndị niile ebi n'ime ime tent onye nke ọzọ bụ Jubal ọ ya bụ nna ndị niile na-akpụ ore Jebila bụ Tubaken wee bụkwa ndị ndị na-eji ozu n'ọkpọ nna nke ndị na-akpọ ozu akpọ ozu nka na ozu nke a na-agwa anyị dịka ụbọchị a siwu ihe merụrụ emerụ nke ukwuu ma iji ịnya n'ebe ndị nke nwanne nwoke nọ ada na zila geenụ m ntị ụmụ namek a ah, na-eme ka ịgbanyụ ọkụ mago na mbido <laughs> ka ga ebe di gị bịakwutere gị si gị gị na nwunye di gị lọta n'ụlọ si gị gị nwunye nwunye nwunye Samuel gee m ntị gee ntị ka ngwa gị mere taa gee ntị gee ntị okwu m nke ọma ngwa gezi ntị ọ na-ekwu ya wee sị na egburu mmadụ dịka n'ihi o merụrụ m ahụ na isiokwu ya okwu a na-akọ na o mere m ahụ obere mana egburu m ya mbụ egburu m obere nwa n'ihi na o bisara m aka ọwụ ihe mmadụ kwesịrị iji na-anya isi ọwụ na a ga emekọta ihe a ihe a ya na-akọwa na nke ga-adị iri asaa na asaa ihe niile ọgbọ ihe na-adị ha mma bụ ihe nke ihe onwe ha ihe onwe ha Yewe na-asị ma mụ na a nụrụ ọgụ ma ewee merie emere Ken nwere ụmụ nwoke atọ ya bụrụ ụmụ ụmụ ụmụ ụmụ anyị ga elebanye anya ụmụ ụmụ ụmụ Ken a ata enweta Ken wee Tubal ka ihe ji wee mara jibal. mgbe ị na-asị na onye abụ nna ihe dị otu a ka ihe ọkọrọ ọsa onye malitere egwu egwu ikpe e, e, e, egwu biko ị nwere ike ụra nwere ike na-atọ gị ihe a na egwu mana biko emekwere ka m hie ụra <laughs> so ya mere jeba bụ nna ndị na-akpọ egwu akụ egwu <laughs> egwu ndị a na-akụ dịsị iche iche bụ na ndị ndị na-akpa ehi na ewu na anụmanụ dị iche iche. Ka ihe ewu na ehi na ịkpa anụmanụ pụtara mgbe ahụ. Nwoke ọ ndị ndị bara ụba ndị obi geeti nke mgbe ahụ. <clears throat> Achọ m inye ndị ahụ ọjọọ. Jubal ọ nọ na ndị na-eme ka obiọma na-eme ndị mmadụ site n'ịkpa egwu egwu dị iche iche na asị mmadụ bụ nna ihe ọ pụta na ya kachasị ogologo n'elu ihe dị otu a ya bụ nna nke na-ewelite ndị mmadụ mmụọ ndị mmadụ elu n'ihe ọṅụ site n'ịkpa egwu tuban onwe ya bụ nna ndị na ndị nọ n'ime nka na ụzụ ọ dị ka ọ na akpụ yọpụta na ọ ya bụ onye na-akpụrụ ndị ndị na-alụ agha ngwa agha dị iche iche a sị gị na gị kwuo a gị were ofu onye n'ime mmadụ taa ka onye ị ga-ewere onye ga onye onye nwere ego maka ego na-egote ihe niile ọ ime ka amara gị n'ụwa niile ị na-akpọ egwu amara gị n'ụwa niile maọbụ ka ị wụrụ onye ga-enwe ike a mara amara dịka onye na-alụ agha keo nke ị ga-ewe ikikere nke ụwa ụbọchị taa gị na gịnị ka ha nwere ha nwere ndị na-alụ agha ha nwere akụ na ụba kenke gị onwe gị na-ebi ndụ ya kenke ọ na-amasị gị nwe ihe awụ ihe ụwa ụbọchị taa na-ebi ndụ maka ha ihe a na-achọ inweta onwe ihe a na-akpọ nrọ nke ndị amerịka ọ bụ ụgwọ sọsọ na amerịka o e, eche m na mmadụ niile na-achọ ihe dị otu a ma ekwetere ya ma ọ na ekweta ya ngwa nleba obodo a na obodo nke nke ọzọ ndị nke a nọ na ebe a na-ekpere Chineke ndị nke ọzọ na-achọ akụ na ụba Um, um, um, ịma ka amara ha na-ewu ewu na ịdị ike nke ịlụ agha hmm. ha nwere akụ na ụba ha nwere bilion bilion naira na ebe o buru ibu ama ha ama na ndị na-eme ihe eme onyonyo ama ha ama na-ewuli iwu ndị ama a na-anụ agha be niile ha nwere na alụ agha na-enwenye ha nchekwa n'obodo Ya mere ka ụwa nke ị chọrọ ibi n'ime ha ime ụzọ ihe abụọ a hapụgodu ọsịsa nkewu nkewu nke ka mma mana ke usoro ndụ gị na-agbaso e, e, ugbu a mana gịnị mere ha tupu ịma ihe na-eme sọsọ ọgba asatọ ka e kwuru maka ya na jenesis ise ebido malite na-ekwu ya akụkọ osisi ọmụmụ a bịara na njedebe chineke achọghị ịma arụ ole ha biri lekede anya dịka ga-asị na di gị ma bụ nwunye gị ma onye ịhụnanya n'anya iwe ebe chefuo mposi gị na bidoro lekọwa di na ọnụ ọgụgụ ndị a dị mkpa agụnọgụ ndị nọ n'akwụkwọ nsọ apụghị ileba ilegharị anya akwụkwọ ọgụgụ ndị a ọnụọgụgụ ndị a dị mkpa dịka mmadụ a na-asị mbọsị a mụrụ nwunye gị ma mbọsị a mụrụ di gị ikwesị na amara ya <laughs> ikworo ịkwụ onye ihe ọma kpọrọ ọnwụ na ọnwụ atọ atọbe gị ruo ugbu a Chineke a na-enweghị Chineke ji ndị eme okporo ụbọchị ele ha bịara onweghị ji eme mana ha bịara njedebe n'oge nke nnụa ha niile wee bịara njedebe mana mkpụrụ nke ekwensu gagidere site na echiche ihe ndị bekee na-akpọ filosofi na site na ọmụmụ dị na nwanyị cheta cheta na agwara m gị na ọwụcha na ọ na na nsụsụ ọmụmụ nke nke a mụrụ n'afọ ee kama ihe a na-ekwu okwu ahụ na o sokwe na osọmụ nke ime mmụọ ọmụmụ nke ime mmụọ ihe ọ pụtara na ụzọ ibi ndụ a a na-esikwe n'aka fere n'aka maọbụ site na nna fere na ụmụ dịka ụmụ maọbụ ụmụ ụmụ Adam ma ndị ọma ma ndị ọjọọ ha niile na ndị nwaanyị wee na-amụta ụmụ dịka ha na-amụta ụmụ ọ mkpụrụ ka ha na-amụta ihe a Noa ya onwe ya mụkwara ụmụ atọ ụmụ nwoke atọ otu onime ha a na-akpọ ya Ham gịnị mere Ham ọ sọrọ ihe osise <laughs> ngwa gbaghara gbaghara gbaghara biko ana ma ayọ mgbaghara <laughs> ka anyị gaa na jenesis isi iri ama m na ya m kwuru ga-abụte ezigbo iche ọjọọ taa jenesis isi iri amaokwu nke isii ya sị na ụmụ nke nọọsụ bụ ụmụ anọ ka ọ mụrụ ka aha kush pot mezuru na na Kenan ọkwa ya ụmụ anọ ka anyị gụrụkwa na-aga amaokwu nke asatọ kush wee wụrụ nna nke nimrod ya were wụrụ oke mmadụ n'ụwa ọ oke onye na-agba nta n'ebe chineke nọ eji wee na-ekwe na onye dịka ike onye na-agba nta dịka n'ihu chineke mana okwu a otu okwu isi akọwa na ọ bụ onye na-anọgide emegide ihe ọ pụtara onye na-anọ n'ihu Chineke wee na-adị ka ga-asị na ọ na-alụso Chineke ọgụ mgbe iwere ihu gị wee chewe Chineke ọ ka nga na-alụ WWF ndị na-agba mgba yazị ngwa ọkaibegideba m ga-eme gị ihe na ọ bụ onye zere Chineke ihu dịka ga-asị ya na Chineke na-aga ịnụ ọgụ mgbe a na-agwa gị enwere ndị iro dị iche iche ndị iro a na-ahụ mgbe ahụ bụ anụmanụ ndị ndị wara anya nọ n'ime ọhịa Nimrod bụ onye otu n'ime wụrụ anya na-aga egbu anụmanụ a mana Kish bịawuru nna nke Nimrod wụ ndị na-anọgide imegide Chineke na mbido nke alaeze ya bụ Babel na Erek na Karad na ala nke Shinai site na ana ka ọ bịa pụọ wee gaa gaa obodo a na-akpọ Nineve ya mere Kush wee wụrụ nna Nimrod wuo onye na-emegide Chineke obodo nke obuzo wee wuo bụ Babel ka ihe pụtara Babel ka ewu ebumnobi eji wee wuo babel ọwụ ịnwa chineke aka n'ihu maka mgbe a na-asịkwa ha sị na ha ga-aga ife chineke mana ahụsị ka ha wuo okwukwe ga elu gaa elu gaa elu ga elu mana ha sị na arụ n'elu na ọ ka ha gafee chineke ha wee sị anyị ga-eru ebe chineke nọ anyị ga-eru eluigwe ị ya nke abụọ anyị chọrọ ka anyị nọgidesi ike na-ebi otu anyị chọrọ isi na-ebi mana ụjọ na-atụ anyị maka ikpe ya mere anyị ga-achọ ụzọ anyị ga-esi wee mee ka anyị hụ na anyị gbanarị ọmụmụ ikpe ọsọ ha wee malite bịarụwa wo nke babel ebe e wusi ike nke babel ha wee bido iwu ya achọ m ihe ọ achọ m ichegharị achọ mmadụ ga-eme ka mmapụ ị na-eme ihe na-atọ asọ m ụsọ mana achọ m ibichakwa ndụ niile a na m ga-awụrụkwa onye a ga-aga m ikpe ha wee sị gịnị ka anyị ga-eme ha sị ihe anyị ga-eme anyị ga-abịa ebe e wusiri ike ụbabel ndị a na nwe ha ekwetedị n'akwụkwọ nsọ ndị ekwetedị n'akwụkwọ nsọ chachaa mana ihe a wụ ebumnobi ha ihe put ụkwa nna nna nna nna otu ndị mba niile ndị a na-ekwu okwu ya n'izraị bụ aha nke izrel nwere gbasara Ijipt Kenan ka anyị maara Ijipt ka esi nweta Fero Kenan bụ nwa nke asaa abụrụ chineke bụrụ ọnụ na jenesis isi iri dịka noa gasịrị anyị wee nweta abraham abraham nwere ụmụ abụọ nwa nke kwere na nkwa bụ isak mana nke ọzọ bụ ishmael Ọzọ, nwa nke o nwetara site na Chine okwu Chineke obi. Ngwa ka anyị leba anya na Jenesis isi iri abụọ na otu. Jenesis ọgụ na otu nke anọ amaokwu nke iteghete. Sara wee sị ismail nke onye ijipt ka onye ijipt wee hegai mụrụ Ibrahim ya mere ishmael mma ya bụ hegai hegai bụ nwa ishmael bụ nwa hem ya mere hegai na ishmael na amaokwu nke ọgụ na otu o biri na ọzara ọzara paran mea wee lụtara ya nwaanyị n'ala ijipt a na-amekwudekwude mmadụ ịlụ nwaanyị na ọbụla obodo ya mana isi n'akwụkwọ nsọ na-eleba anya chineke na-asị na ụmụ ya ndị nke Izrel ha nọ nwaanyị gburugburu ha na agbụrụ ha ihe a na-ekwu ihe gbasara okwukwe anyị Sodom otu ihe mere Sọdọm ji wee daa bụ na ụmụ niile na nwunye niile na ihe niile o nwere bụ na ha wụ ndị mere gịnị wụ ndị kwatụrụ wụ Solomon ihe ọla sọrọ ya wụrụ anyị ekwesịghị ikwe ka ndị na-ekpere arụsị mee ka anyị wụ ndị ga-esi n'ikpere Chineke wee pụọ wee mee ka okwukwe anyị wụ ihe kpuchiri ekpuchi Ya mere, Ishmael wee mekọọ ya na ndị Mizraim ọzọ dịka ibrahim gasịrị e wee nweta Isaac Isaac mụkwara ụmụ abụọ Ebraham mụrụ ụmụ karịrị abụọ mara abụọ ka anyị lebara anya Isaac na onye onwe ya mụkwara ụmụ abụọ Jekọb bụ nke nabatara natara ọgbụgba ndụ ya mụọ enwere Ịsọ na Jekọb eleba ya wee mụọ e Ịsọ e bụ Isaac n'akwụkwọ Jenesis isi iri atọ na isii amaokwu nke mbụ na ruo na nke abụọ na ihe a nche ihe edere gbasara e, ọgbọ nke iso ya wee lụọ nwanyị lụọ holibama nwa enwere ihe a na-akpọ ndị na-eme ihe egwuregwu na-eleba ele anya na ndụ ha na-ebi na-ahụta onwe ha dịka ndị a na-emegbu emegbu ndị ewu ihe a na-agabiga n'ọwụ ọdọwụ okwu ghara ọwụ osi ha n'aka ya mere ihe ọla amasị ka a ga-eme na ihe ọla ha mekwere ụnya takwala ha ụta ya wụ ndanda na-asị n'ụwa ha lee anya ihe ọla meterenụ ha na-ebu onye ọzọ a na-ahụta anya na ha n'aka n'ihi na ha n'ihi ya ha na-ewerezi ya na ihe ọla ha mere ụnya takwala ha ụta ndị dị otu a obi gbasara n'ebe okwu Chineke nọ ha chọdọ ịma ihe gbasara ọgbụgba nke Chineke n'ihi na ebe ha na-ewe na ebe ha si wee bịa wee ebe ha si nweta ihe na-eme ha site n'ebe a esi nweta chetakwa na ịsọ wụ nna nke idọm okwe ịgụrụ gbadawa ga wee hụ gị wee hụ mgbe amụrụ amalek mgbe a mụrụ ịsọ mụrụ amalek nwere ebe ị hụrụ ya ime ka hapụ igbu oge aga m hapụ gị gaa chọta nke a na onwe ebe ọ nọ n'ime akwụkwọ nsọ e mụọrọ ịsọ amalek ịma ihe amalek na-eme na amalekaita ọha ndị na-achọ ka a ga-esi ala ụmụ Izrel n'iyi n'ime ọzara ndị Chineke mere ka Joshua lụso agha ọ ndị Amalak ichetekwere ihe Chineke gwara King sol mgbe ọ na-alụso ndị Amalek ọgụ Chineke sị kpochapụ ha gbuo ha niile mana o meghị ya mana ọtụtụ mmadụ ana ihe Chineke na-amasị ha n'ihi ụdị ihe dị otu a n'ihi na ọ na Chineke na-ekpe ziri ezi ele ndị mere ụmụazị na onwe ihe a mere aka ha dị ụcha gasị agbụkpụ ha gbuo ha niile hmm, Chineke mba ịkara obi ha obi ị na ekpe ziri ezi chaa chaa mana Chineke maara mkpụrụ mkpụrụ aha ịhapụ mkpụrụ aha ka o too mkpụrụ aha ga-egbu ndị nke ya onwe ya Sọl aghọta ya ya wee kpaa agwa dịka uche nke onwe dịka mmadụ si wee dị na ịma ihe nke mmadụ na obiọma nke mmadụ Chineke wee sị ya ị gaghị awa eze m ị gaghị awa eze nye ndị m ka anyị legodo ihe Sọl mere na akwụkwọ Samuel nke mbụ isi iri na ise amaokwu nke asatọ ya wee jide agag eze ndị agag jide na ndụ oji ma wee mma wee gbuo ndị ọzọ niile mana sọl na ndị a na-eso wee hapụ agag na atụrụ ndị gbara agba na ihe ndị gbara agba ihe a ji hapụ ya na-asa ya ga-ese eh, ya ihe ihe hapụ hapụ ya na anyị nwere ike iji ya wee kpere chineke wee fere chineke wee tụọrọ chineke aja mana sọl hapụrụ agag eze wụ dị mkpụrụ nke ndị onye isi mkpụrụ nke ndị amalek ngwa ka ha hụrụzie ha mechazi mezie nakwa esta isi nke atọ nke mbụ dịka ihe ndị a niile gasịrị eze hazirọs wee welie hazirọs nwa nke hamadata onye amalek gị ka hama nnachi mee mgbe a na-ekwu okwu a na-ekwukwa amụbeghị Haman mana aga na ụmụazị ha niile a hapụrụ ga-eme mere ka mkpụrụ niile a wee na-aga n'ihu gịnị ka hama na chọ ime ma wee na-agbalịsi ka ịhụ na o mkpụrụ nke ndị Izrel niile ngwa ka anya Ịsọ wee bụrụ nna nke ndị Edom Edomite ndị Edom ndị edom wee bụrụ ndị a na-akpọ idumind ndị idumail maọbụ ndị evangelist maọbụ ndị ndị mechara wuo ndị ghọrọ ndị nwegharị bịa ghọzie ndị na-ekpere ekpe ekpere okpukpere e, e, okpukperechi judaism bụ ndị idumia agụtakwa n'akwụkwọ nsọ na agba nke ọhụrụ oge nke ndị grik na oge nke ndị romans ha wee merie obodo ndị nọ na ndịda ha ndị dumia ndị a na-akpụkwa okwe nọ n'obodo a ya wee mee ndị a wee ghọrọ ndị na-ekpere okpukperechi judaism n'ihi na ikike ndị Israel nwere n'ebe ha nọ ha wee wụgharịzie ozi ndị izu kpewerezie okpukperechi judaism mana mgbe emechazi otu nwa otu nwa nwa nke antipas wụ onye na-elekọta onye na-eso eze o ụmụ abụọ nke mbụ bụ faizọ nwa nke abụọ bụ herod site na edomid ruo na edomians wee ruo na herod herod herod wee were n'ihi na ndị juu ọwụrụ ndị emerụrụ emerụ wee werezie sorozie ndị romans gudonyere ha ụgwụ ya nwetazi onwe dịka eze ndị Jews Jizọs gị ka Herod mere gị ka ọ ime ị hụrụ ya fere ebe enwetara Fero ị hụrụ Fero gịnị ka ọ gbalịrị isi ike ka o mee mgbe a na-amụ Moses ọ chọrọ ka e gbuo ụmụ ndị hibru niile ụmụ nwoke ụmụ nwoke ndị ndị hibru niile ihu ya na-ekwekwe ọgụ etiti mkpụrụ abụọ a ekwesị na-achọ iji ndị kwenyere na ya ịhụ na akpụchapụrụ mkpụrụ nke chineke onye ọ na-agbalịsi ike ime ya mere fero na-achọ ihe ọ ga-eme ka ọ kpụchapụ ụmụ nwoke ụmụ izrel niile ewebe na ishmael na amalek ha gbalịsiri ike ka ha kpochapụ ụmụ Izrel n'ime ọzara mana dịka o si dị site n'ike nke e, nke amara king sol ha wee wu ndị gbanara ọsọ wu ndị kpochapụrụ mana abịa nwetakwa Haman oge nke Esta ya gbalịsiri hụ na-achọ ụtọ gị si egbochapụ ụmụ Izrel niile mana o menwu ya abịago nke Jizọs Herọd wee malitekwe ịchọ otu a ga-esi egbuchapụ ụmụ nwoke niile ndị Izrel wụ mkpụrụ nke ụmụ Chineke gị ka Jizọs kwuru gị ka Chineke dowe kwuru site na ọnụ mgbe ọ na-agọzi isọ na Jekọb ka onye ga-achị ibe ya ọ ga-achị Jekọb ka ọ bụ Jekọb ga-achị Ịsọ Jekọb ga-achị Ịsọ ma gịnị na-eme ebe a ka onye na-achị onye onye ihe a bụ ndị ụmụ ụmụmụ nke Ịsọ mana onye nke bụ ụmụ ụmụmụ nke Jekọb ka onye na-achị onye Jizọs wee wuru onye kwesịrị iri wee bịa na Herọd a na onwe ya wee na-asị nwee eze ọzọ mana mgbe a na-ekwukwa na mgbe amụrụ Jizọs onye isi ntụaja nọ mgbe ahụ abụrụ ezigbo onye isi ntụaja ọ na-egwu ọ na-eleba anya gee ntị na akụkọ um, mgbapụta nke hora wụ ihe osusu ọmụmụ a anyị na-eleba anya n'ime ịga-achọpụta ihe a na-ekwu ekwesịrị inwe otu onye isi ntụaja mana abazi ebe abịa nwezi Ananias na Kefas Ananias wụ ọgọ ka e wee wụrụ um, um, ọgọ ha bụ mmadụ abụọ wụ ọgọ ọgọ abịa nwezie onyeisi ntụaja abụọ site n'aka herod onye kacha inwe onye ga-atụkwụta ụgwọ onye a ga-enye onye isi ntụaja maka mgbe ọ ihe ndọrọndọrọ ọchịchị oji ji ego wu herod wu onye dị ike ya mere ndị isi ntụaja wụ ndị iwe ekpere bịa mma jizọs ikpe eze na-awụghị kwesịrị iwe eze bịa mazi ezi onye nwe eze na onwe ya ikpe hmm. ka ihe chere mkpụrụ nke ekwensu na ụzọ ozu ole ole a ọ malitere ọ kwụsịrị na ebe anyị lele ya ka onye dị otu a ọ ka na-aga n'ihu ruo taa ma ụbọchị taa ekwensụka na-agbalịsi ike ịhụ na ọ na-achọ iwepụ mkpụrụ nke chineke nọ n'ime anyị jizọs kraịst onwe ya wụ okwu mkpụrụ nke chineke a na-ahụta nke a na-akwọ Luk n'akwụkwọ Luk isi asaa asatọ amaokwu nke n'otu akụkọ nke onye kụkara mkpụrụ ya mee ọ malite na ogige nke Iden ka okwu nke ị chọrọ iso wee dowe na Matiu isi nke iri na atọ anyị ga-agụ nke anyị wee mechie nke taa Matiu isi iri na atọ amaokwu nke anọ na alaeze nke chineke dị ka onwe onye gara ga wuo mkpụrụ mana ndị elu n'ime abalị onye ire wee bịa wee kụọ ata emechaa ahịhịa ndị a wee too mana ata ha na onwe ya werikwa ma etokwe ndị ọrịa wee bịa wee sị nna ha si ya ọkwa eche m ọnọọ ka ka anyị kụrụ na ubi a ka ị ka anyị si nwetazie ata ya wee sị ya onye iro mere nke a ndị odibịa wee sị ya ị chọrọ ka anyị gaa fopụsịa ata niile ndị a fopụcha ha ya wee sị ya mba mana dịka ị na-achọ ịfụpụ ata ndị a ị nwere ike ịfopụkwa ọka ndị a hapụ ma ata ma ọka ka ha tụkọta ọnụ na ọka Jizọs kwuru ọ na-achịkọwa maka oge owuwe ihe ubi nke ikpeazụ ya sị nke mbụ chịkọta ata niile ndị ahụ chịkọta ha n'ohi n'ohi chịba ha n'ime ọkụ ka ebe ha ga-ere ere mkpụrụ abụọ gara n'ihu na-etokọta mkpụrụ abụọ gara na-etokọta ọ na-aga akụ mkpụrụ ọjọọ mana anyị kwesịrị ịma ịgbalịsike ịhọrọ ụzọ nke ka mma wu nke ezi omume